enweghị ka ị nwere ịkọ eriga akọ erige ịtụgo onye na-atụrụ gị ego ọwashi enweghị shuka enugbu ochie enweghị ike ị nwere enweghị ike ee akụkọ akụkọ Aku le le le let the fire. le all let let the fire. Fire onye. I ego a na-atụrụ m. Ịtụga ego a na-atụrụ m. Onye wu Jizọs nwa bekee nwa bekee nwa bekee wuchi m ihere megbukwe m ihere megbuo m mgbe mgbe mgbe mbụ ọnwa bekee wuchi m ajụga m gị ma ọnwa bekee wuchi m onye oshi kriminal ịtụgo ihe ị na-anara ego You're a criminal. Iwe onye oshi. I don't want to see you here again. You're a criminal. Mụ ga ebe a next time. Eh? Mụ ga ebe a next time m ga-apịaza gị ahụ. I am telling you the truth. Tọndagbagbukwe gị criminal onye oshi. Ịtụrụ onye na-anara ego. Look at him. Lela anụ ọhịa oriekwele nri. Kele oriele nri. Eh? lelelele ka gị iji aghọgbu ha ịsụcha nọnsensị atọra ha ego iwere ga rie eri jebe ka mmebe oshi unu na ndị oshi criminals onye oshi ka ewu ịchụgo onye na-atụrụ m ego ike nkobi ị ga-enweta ị gaghị enweta enweghị ma ya ma ya bụ shit gị na-asụ enweghị anything ewashi na-aghọgbu onwe m onwe nke ị na-aghọrọ aghụghọ gaatụrụ ọrụ ọrụ enyi lekwa eji m gị na mmefi m ga-eti gị na ịntanetị mmechi unu ihe na ahịa